Ntùtù m Ntùtù dị m oke mkpa. Mana enweghị m ụba ntùtù. Nke a ị na-ele anya abụghị ezigbo ntùtù m. Ọ wịgị ka ọ bụ. Enwere m ọtụtụ wiigi Ego m niile na abanye n'ime ịzụta wigi. Wigi nke a bụ nke m zụtara n'ọnwa atọ gara aga. M yiri wigi a, ana m akwụchapụta. Ndị mmadụ na-ele m anya. ma m gafee Wigi a na-enye m oké obi aṅụrị.